watu ibo kwenu akomena marande kova adra na jemba you know said kwa buya that's the mission so one the people um kwa ngogo makalo tu na pasebe ya oh coronavirus nya bife dara mbụ ụwa na-egwupịakọ mmadụ na nwụkọ kụkọ ịfọrọ n'ụwa mere nghata ọkọ ka m bịa na babem na-ada ekwezi n'aka tụka kara tupu lozo ekene ekenelu nwa adachi anyị nọzi brain isolation you see there is fire in my nation see Hey, album the reason, I'm the reason, for Faji Kogu. Corona this, Corona that, Koroba Kwaku. cases yakpa with no proof of bụ eziokwu 100 new cases confirmed tamichi ọnụ biko enough is enough agụụ kakwa virus every bụzi akpọ n'obi see them no dey send up adị busy adị busy adị busy ebubaka chai ife nwute ndị mmadụ sef ụzọ maa mma anyị ga-agaghachi as e dey stay safe bro biko dịrị wise Hasina namsi, try to sanitize. Chukwindini, I got your eyes. Kamke imesinyo mano baino. Dadi muna wichotai puna sweet udoga. Dimbo buna soso gibu dadi ndozo vanumpa. Mahapu my babe, adine mi hapu. Oda rapa drop mic, aike wezim. Obaino dadi muna. Gwangwa gwangwa mito Oh. na-eduga anyị ka ogwu okenye na nwata na-ebe onye na-ekwuzikwa n'okwu ndị ndọrọndọrọ ọchịchị agbada ya na-ebukọla ego fasị ndị eke kpuchido onye ọbụla n'ụzọ mana agụ na atọla ezinụlọ ọgọdọ he olisa zọpụta anyị na covid-19 ọbara jizọs sachapụ ụwa ọkwa ike anyị chukwu gọzie mụnwa ji lasa yilisu diva ụmụ dịka na mụ na otu o si meela ọba anyị na ụdadị mụ na nwanne ụtọsu ya ezube ma ọ bụ na ekechilia n'akwụkwọ covid-19 ga-agafe anya kọọ ya n'akụkọ fachi ike Kemo pachekomefe kako pan mana okilikili ka na-abụkwosa di ya ihe elu ma punchline na-enye nsogbu kama ọbụla ọsa ma kama si na ịkọ ka ị gara ọlụ juọbainodadi mụ na abụghị nwata chinele eze ọgbagoju oge anya jụọ ese ọbụla ife taa nwanna ibidoro kemgbe ịghọtago animal sharp kama mangwan na animal sharp ama zoom a whatsapp no mugbo king of rap no tote maka money wa biko to only merry go gap ọgwụ eji igwu n'aka ka ewu na-esofọ baaki ha olise achọghị ibute ike kọba ịnọda na imu na gote ezigbo benzo bugatti kunye my moda koro nwa koro pinotmotwale corona virus kụpụ na anyị na-eselebreti bedai wa ọgọst adịmakọtụ adịmapụsa nka dị mere niuz abụrọ nịta ike afta drege pled blues I'm akaja ya nwe akụkọ ha ferole ma pipu go mesadachịzi nwanne kill your verses ọba na dat gị nke oyi na-atụga mma karịsa pọint gị ine mọda mma anyị n'afọ m na akaụntụ gị si Ramos Ainobi Sala wee bere takụlụ ọya mapụtagogo Ọnịcha ka ife ebe ife na hapụnụ akwụkwọ gị sapụlụ alụbata ebe na anyị mmọzụ ụbọchị ijide ego dabata n'ogbe bulezo ụmụ nnụrụ si mberede ka jamadike mama mụsịrị dike ụmụ ihe osi njisi ka start from the bottom na ncheki ya the boy dị sweat nwambara Dominic Benena gbafọla hapụ moto ka mbanye aka na maka onwere ife anya fọgedibọ Oh yeah, well, COVID-19 is so controversial, yeah, it's very real. I took tomorrow before, I find it ready, can say I can't keep over with the fabulous things abone malame mane malamade hoya gezanti kankowa zeligo nyembo nafamu creature sefungwa jikolina time it pie na ma human being I take now my breakfast the only difference when I too much. kai kai if you want to get my kind of inspiration drag weed eli pie pie akukonsa to go into the world and multiply I'm out of bad dog is here you not my type I'm a little boy I'm not gonna give up my mama can be your dream man them paloga come out to be made in my fire life wemivada mititiyeso tobamesisikantulizalo obani dadi mụ na chukwu gọzie gị promoting the culture na asị gị jide gị iji onye ọbụla si na-efine ma mmenwe isi polisi etinye ka efine menwele isi asọkobi nwoke mụ mete socialist okay g praise busy mụnwa bụ ezigbo nwata igbo amụrụ m nto n'ala igbo ahụzụ m aga ya na wad pata strọgụl laik na igbo amapụtago m ka bingo emakwa n'esi m na windo abaki na tagina com pepụla jụọ nwoke isere If rap was a school one m mụnwa bụkwa graduate I'm rapping just for fun still na-apịa gị beta update Or ọbanyị no dad mụ na biko open up the floodgate he got the m one mana the dịkwa very important igbo agago worldwide igbo abago cyprus igbo ka na-espred ka fa bụ coronavirus anweta gị I get ga I get kibudu One of one your money follow. Na me go check it I know that the moon all my prayers just for blessings. I carry gay we all up one them no be testing. For the rap game, I be end game. If they try me, I go air them. have day how I draw. Odawa ta G praise. I'm a potago I still not doing my soap, waso popo na chum. Wetin the boy do dem no wan yam and na we God by my side So sọkọ dey check out come. Abumego citizen na stand up right. Purpose na so mu tell chelu na shop right. Kedu mmeka ahụ melụ ga-ama nnụnụ asịntị ya na steshin dee ga-ama gị nnụnụ nti alo na station the one light me la sika nsi onye si chelo nwere ike ịkpọ no my oga the big ask abeg na who be this your oga nsi your buy no that the mona the big smile cause you know say you get success mula ajiom ija kala ekwentị ya na ọbụ na iji ya tinye na ha mantizi from there ga man gas put digit mu atawa to today today sure i'm come book covid 19 but they no go see me cause all popo wants want to kill my dreams so ah, god i can't Beats Weezer. <laughs> deli go na onye ọbụla pụtago ebe m nọ na hu ebe m nọ na di ya seindo na rap m dịkwa klasị mana rap m bụ n'ọnụ igbo ya bịago for the money biko hapụkwa ọnụ okwu nwata jikwa fuwe ebe n'ọkụ jikwu na gba agba biko nene manye nene manya ka m ụmụaka rap m dịkwa soji a na-akpọ m soki ego bụ dementi ọbanyụ biko gị ibu ọbanyụ dadi mụ na ị gaghapụ korona maka tata popular boy. Unable to the world, done. After them, not them. Yeah, mom up street, and then I rap work a go defeat. SS. Other rappers I go the defeat. Now go rappers and then they use cheat. Pray for people where corona they lead. I clean your house, we make everywhere they need. No, they know nothing yet, better repeat. Double promotion for doctors and others. Wasting the they for that people to eat. That then all I want, they no more delay. Bona New York, on Bona Namalay. Bona shit up the team about the way. So why they no look let give away. But they go more, I got my wife. That they more than 35 life blessing dey follow the poverty follow they cannot tagi people wey hollow they cannot tagi people wey hollow people wey hollow people wey hollow. young mula baby.